igbo bụ ibu ekenenụ igbo mụrụ nzem ọzọ mma mmanụ tata ya batago na nkụzi ọdịbendị ife anyị ga-elekwasị anya bụ alọbunagụ for the purpose of those who don't understand my language mmeke okwu a nkọwa n'igbo akọpụtakwa anya n'oyibo hmm? mana ife ị nwere ike imedo biko ife ife ozi a biko kaba arụ tụsaarụ ya ka ụmụnna anyị sonye kedu ife bụ arọbunagụ ọ bụ asụsụ bekee a sị na arọbunagụ bụ et electromagnetic energy arọbunagụ bụ mmụọ na-afụ maka mgbọrọgwụ na mkpaakwụkwọ. ọ bụrụ na n'asụsụ bekee asị gị na ọlabunago is a flawless deity that is totally and absolute controls of herbs and herbers afịfịa na mgbọrọgwụ shams ọgwụ in the spiritual and the physical world It is an independent and very active spirit. Ọ mmụọ nọrọ onwe ya, mmụọ na-akọwapụta the knowledge of herbs or herbers ife ọ na-arụgasị. Onye ka ọ ga-abụ ifeta ifu ọtụtụ dibia dị iche iche fa baa n'ime ọfịa na-akpakọsị mgbọrọgwụ ọ bụrụ na ha na-akpọkasị ndị a mgbọrọgwụ mana they seek the concepts and the knowledge of arọbụnago maka na ọ n'ebe ahụ ka a na-agụ afa na ife mgbọrọgwụ dị iche iche na-alụga na e mgbọrọgwụ iji abịa iweta inye onye arụ adịrọ mma ahụ adịghị ike so all midwives and doctors are seeking the knowledge of alọbụlago ka ọlọfa niile nwee ike ịga ọfụma onye ka ọ ga-abụ ịbata be dibịa na-enye ọgwụ onye gị ọgwụ ife na-eme gị adịghị mma maka gịnị na o sik the knowledge of alọbụnago ancient igbo deity ka ọ bụ and is known in the various Igbo dialects. O nwere ndị na-akpọ ya ọha bi n'agụ o ndị na-akpọ ya obi n'agụ o mee ndị na-akpọkwazi ya alọ bi n'agụ n'ọtụtụ afa dị iche iche mana afa niile a na-akpọkọta ya bụ ofu afa ka ọ bụ ọ bụ na ha bara emechaa ọgwụ niile o mere without seeking the concept and the knowledge of alobinago ọgwụ niile agwọrọ gwọrọ bụ aja mbene. is only the knowledge of alobinago and with his wisdom ga-eme ka ọgwụ niile agwọrọ agwọ ka ọ lee onye ka ọ ga-abụ ifetezie efe ọtụtụ ndị dibịa na-agwọ ọgwụ dị iche iche ifete naanị ka ha na-ekwu alobunagu alobunagu cheta na ihe m na alobunagu bụ mmụọ dị nchaji ife gbasara mgbọrọgwụ na mkpa akwụkwọ so many choosing one that call to serve who are ignorant of Alobunagu existence suffered so became tireless of their life ụfọdụ na-ayakwa n'ọtụtụ ọya dị iche iche but majority of eze nwanyị and ndị eze nwoke have gone and became powerless as result of not knowing the law of the wind ezi ikuku ama na nkụzi a na o kwere gị nghọta ihe gbasara alọbunagụ si ife nwere ike imedo biko ọ bụ na ọ gbagboju anya kaba alụ ya n'ụdị edemede tụsara m ozi a ma sonyere n'ife ife na-eme na my YouTube page at maazị UC aka mbụ onye nke unu maazị UC igbo mụrụ ọzọ ndewonu